Ozi a bụ maka mbipụta na ohere ọzọ mara mma nke ụka ọgwụgwọ nsọ anyị na Pastọ Chris bụ nke a na-egosipụta n'ihe onyonyo, mwụsa zuru ụwa ọnụ nke ike ọgwụgwọ nsọ Chineke, ọrụ ebube, ịgwọ ndị ọrịa na ịgbanwe ndụ na mba niile. Akwụkwọ nsọ na-ekwu n'akwụkwọ Jeremaya isi iri atọ amaokwu nke iri na asaa n'ihi na m ga-enyeghachi gị ahụike M ga-agwọta gị site na mmerụ ahụ gị, ka onye nwanyị kwuru. Site n'ụka ọgwụgwọ nsọ a, ọtụtụ ndị sitere na mba ọbụla ga na-ahụ mmezu nkwa Ndị isi ga-ahụ ụzọ, onye ngwọrọ ga-eje ije, ọrịa kansa ga-ala. A ga-agwọta ọnọdụ notere aka niile site n'ike n'aha Jizọs Kraịst. Dị ka ọ dị n'oge Jizọs (Akwụkwọ ndị Hibru isi iri na atọ amaokwu nke asatọ na echeta anyị na Jizọs Kraịst, otu ọ dị na mbụ, ka ọ dị taa, otu a ka ọ dịkwa ruo mgbe ebighị ebi. Ike ọgwụgwọ nsọ ya na-arụ ọrụ taa, ọ ga-erutekwa gị ebe ọ ị nọ. Na-agbasa ozi a na nnukwu ụlọ ọrụ redio netwọk ụwa niile. Ụbọchị a na-eme nke a bụ Fraịde bụ ụbọchị iri na asatọ ruo Sọnde bụ ụbọchị iri abụọ nke ọnwa Julaị 2025. Oge eji ebido bụ elekere abụọ nke ehihie GMT plus 1 kwa ụbọchị. Soro dịka ọ na-eme na ndụ na www.loveworldradio.fm maọbụ www.ctunes.org. Budata ngwa mkpanaka anyị na Loveworld App Store, Google Play Store maọbụ Apple App Store. Ị nwekwara ike ịkwado mgbasa ozi a n'ụlọ ọrụ redio gburugburu ụwa. Maka iji ego kwado nke a maọbụ isonye, biko detara anyị akwụkwọ na info at loveworldradionetworks.org maọbụ kpọọ ekwentị anyị na plus 234-803-186-5601. Chukwu gọzie gị.